isiokwu a na-amụ amụ nke iri atọ na itoolu a ga-amụ isiokwu a n'izu malitere na nọvemba 20 ruo 26 dere nwayọọ iji gosi na ịdị ike amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ohu onye nwe anyị ekwesịghị ịlụ ọgụ kama o kwesịrị iji nwayọọ na-emeso mmadụ niile ihe Timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri abụọ na anọ abụ nke otu narị na iri abụọ dịrị umeala n'obi ka Jizọs ihe isiokwu a na-ekwu ihe ndị ekwu n'isiokwu a ga-enyere anyị aka ịmata otu anyị ga-esi dịrị nwayọọ ma anyị na-agwa ndị ọzọ ihe anyị kwere ma ha kpasuo anyị iwe nakwa ma ha na-arụ anyị ụka paragrafụ nke mbụ ajụjụ olee ihe e nwere ike ịjụ anyị gbasara ya n'ebe anyị na-arụ ọrụ ma ọ bụ n'ụlọ akwụkwọ olee otu obi na-adị gị ma onye gị na ya na-arụkọ ọrụ maọbụ nwa klaasị gị jụọ gị gbasara ihe ị kwere ụjọ na-atụwa gị ọ na-atụ ọtụtụ n'ime anyị ma ihe onye ahụ jụrụ anyị nwere ike inyere anyị aka ịghọta ihe ọ na-eche maọbụ ihe o kwere ọ ga-eme ka ọ dịrị anyị mfe izi ya ozi ọma ma mgbe ụfọdụ mmadụ nwere ike ịjụ anyị ajụjụ otu na-egosi na ọ kwetaghị ihe anyị kwuru ma ọ bụ na ọ chọrọ ka anyị na-arụwa ụka o kwesịghị ịjụ anyị anya a sị ka ekwuwe a kọrọ ụfọdụ n'ime ha ihe na-abụghị eziokwu gbasara ihe anyị kwere ihe ọzọ bụ na anyị bi n'oge ikpeazụ oge ọtụtụ ndị na-anaghị achọ ka ha na ndị ọzọ kwekọrịta n'ihe ọ bụla bụrụkwa ndị ụzọ zọgbuo Timoti nke abụọ isi atamokwu nke mbụ na nke atọ paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere anyị ji achọ ịdị nwayọọ ị nwere ike ị na-eche sị olee otu m ga-esi wetuo obi ma ọ bụ jiri olu ọma zaghachi mmadụ ma ọ chọọ ka anyị rụwa ụka gbasara ihe m kwere? gịnị ga-enyere gị aka ọ bụ ịdị nwayọọ onye dị nwayọọ anaghị ewe iwe ngwa ngwa kama ọ na-ejide onwe ya mgbe a kpasoro ya iwe ọ bụ mgbe ọ na-amaghị ihe ọ ga-aza nke bụ eziokwu bụ na ọ naghị adị mfe mgbe niile dị nwayọọ gịnị ga-enyere gị aka ịmụta agwa a olee otu ị nwere ike isi jiri nwayọọ zaghachi mmadụ ma ọ bụrụ na ọ rụwa gị ụka banyere ihe ị kwere ọ bụrụ na ị bụ nne ma ọ bụ nna olee otu ị nwere ike isi nyere ụmụ gị aka ka ha mụta iji nwayọọ akọwara mmadụ ihe ha kwere ka anyị chọpụta otu ị ga-esi mụta ịdị nwayọọ paragrafụ nke atọ ajụjụ gịnị mere enwere ike iji sị na onye dị nwayọọ dị ike ọ bụghị onye na-adịghị ike ndị dị nwayọọ dị ike ha abụghị ndị na-adịghị ike ọ bụ onye dị ike ga-ewetu obi ala ma ihe sie ike ịdị nwayọọ bụ otu n'ime àgwà ndị so na mkpụrụ nke mmụọ nsọ ndị Galatia isi amaokwu nke iri abụọ na abụọ na iri abụọ na atọ mgbe ụfọdụ a na-eji okwu Grik asụgharịrị ịdị nwayọọ akọwa ịnyịnya ọhịa azụrụ azụ were ya na ị na-ahụ ịnyịnya ọhịa malitere dịwa nwayọọ n'agbanyeghị na ọ dị nwayọọ ọ ka sikwara ezigbo ike ebe anyị bụ ụmụ mmadụ olee otu anyị nwere ike isi mụta ịdị nwayọọ ma dịrịkwa ike anyị agaghị emeli ya n'onwe anyị otu ụzọ anyị ga-esi mụta ya bụ ikpe ekpere ka Chineke nye anyị mmụọ nsọ ya ka anyị nwee ike ịmụta agwa magburu onwe ya enweela ọtụtụ ndị mụtara ịdị nwayọọ ọtụtụ ụmụnna anyị ejirila nwayọọ zaghachi ndị na-agbalị ịkpasu ha iwe ya eme ka ndị hụrụ ha lewe ndị ama Jehova anya ọma olee otu ị ga-esi mụta ịdị nwayọọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri abụọ na anọ na iri abụọ na ise sịrị ohu onye nwaanyị anyị ịlụ ọgụ kama o kwesịrị iji nwayọọ na-emeso mmadụ niile ihe bụrụkwa onye ruru eru ịkụzi ihe onye na-ejidekwa onwe ya mgbe e mejọrọ ya o kwesịkwara iji nwayọọ na-akụziri ndị isi ike ihe ikekwe Chineke ga-eme ka ha chegharịa ha amata eziokwu nke ọma paragrafụ nke anọ ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụta gbasara ịdị nwayọọ n'aka ezi ọtụtụ ihe akọrọ na Baịbụl gosiri na ịdị nwayọọ bụ agwa dị ezigbo mkpa chegodi banyere Isak mgbe o bi n'obodo ndị Filistia bụ Gira ndị agbata obi ya malitere imeri ya anya ụfụ kpochie olulu mmiri ndị ohu nna ya gwuru kemgbe ịga zowe ihe ruru ya Isak kpọrọ ezinụlọ ya gaa n'ebe dị anya gwuo olulu mmiri ndị ọzọ ma ndị Filistia bịakwara si na mmiri dị n'ebe ahụ bụ nke ha ma Isak mere ka udo dịrị gịnị nyere ya aka ịdị nwayọọ ma mgbe o yiri ka ndị ọzọ ha kpebisiri ike ịkpasu ya iwe ọ ga-abụrịrị na ọ hụrụ ihe nne na nna ya mere ọ mụtara otu ebraham si mee ka ya na ndị ọzọ dịrị n'udo nakwa otu Sera si bụrụ onye obi ruru ala na onye dị nwayọọ Pita nke mbụ isi atọ nke anụrụ nke isii paragrafụ nke ise ajụjụ olee ihe atụ gosiri na ndị nne na nna bụ ndị kraịst nwere ike ịkụziri ụmụ ha uru ịdị nwayọọ bara ndị nne na nna bụ ndị kraịst ka obi si unu ike na unu nwekwara ike ịkụziri ụmụ unu uru ịdị nwayọọ na-aba ka anyị kwuo gbasara maksens dị afọ iri na asaa ọ na-ezute ndị iwe na-ewe ma n'ụlọ akwụkwọ ma n'ozi ọma nne na nna ya wetụrụ obi kụziere ya otu ọ ga-esi mụta ịdị nwayọọ ha sịrị Maxence aghọtala ugbu a na ọ na-adị mfe mmadụ iwewe iwe ma ọ bụ iji iwe mebisiwe ihe ma kpasuo ya iwe ma onye dị ike na-ejide onwe ya ọ dị mma na Maxence amụtala ịdị nwayọọ paragrafụ nke isii ajụjụ olee otu ekpere nwere ike isi nyere anyị aka ị na-adịkwu nwayọọ olee ihe anyị nwere ike ime ma ndị ọzọ kpasuo anyị iwe dịka mgbe mmadụ na-ekwu ihe na-adịghị mma gbasara Chineke ma ọ bụ Baịbụl anyị kwesịrị ịrịọ Jehova ka onye anyị mmụọ nsọ ya nakwa amamihe ya ka anyị nwee ike iji nwayọọ zaghachi onye ahụ ọ bụrụkwa na anyị emechaa chọpụta na anyị emeda ya obi zaa onye ahụ otu anyị kwesịrị anyị nwere ike ikpe ekpere ọzọ gbasara ya cheekwa gbasara otu anyị ga-esi mee nke ọma n'oge ọzọ Jehova ga-enyezi anyị mmụọ nsọ ya ka anyị nwee ike ijide onwe anyị ma dịrị nwayọọ paragrafụ nke asaa ajụjụ olee otu ibu amaokwu baịbụl ụfọdụ n'isi nwere ike isi nyere anyị aka ijide onwe anyị mgbe ihe siri ike amaokwu baịbụl ụfọdụ nwere ike inyere anyị aka ka anyị ghara ikwu ihe na-adịghị mma ma kpasuo anyị iwe mmụọ nsọ Chineke nwere ike inyere anyị aka icheta amaokwu baịbụl ndị ahụ dịka ihe atụ ihe ndị e dere na amaokwu ụfọdụ dị n'akwụkwọ ilu nwere ike inyere anyị aka ịdị nwayọọ ilu isi iri na ise amaokwu nke mbụ sịrị mmadụ na-akwụsị iwe iwe ma ewetu obi zaa ya okwu ma okwu ọjọọ na-akpasu iwe amaokwu nke iri na asatọ sịrị onye na-ewe iwe ọkụ na-akpata esemokwu ma onye na-anaghị ewe iwe ọsọ ọsọ na-eme ka esemokwu bie akwụkwọ ilu gosikwara ihe mere o ji dị ezigbo mma ka anyị na-ejide onwe anyị mgbe ihe siri ike otu nghọta si enyere anyị aka ịdị nwayọọ paragrafụ nke asatọ ajụjụ gịnị mere anyị kwesịrị iji chee gbasara ihe mere mmadụ ji rụwa anyị ụka banyere ihe anyị kweere nghọta nwekwara ike inyere anyị aka onye nwere nghọta na-ejide onwe ya ma ndị ọzọ rụwa ya ụka n'ihe ndị o kweere ụfọdụ ndị jụọ anyị ajụjụ ha anaghị agwa anyị ihe mere ha ji jụọ anyị ajụjụ ahụ n'ihi ya tupu anyị aza ọ dị mma ka anyị cheta na o nwere ike anyị amaghị ihe mere onye ahụ ji na-ajụ anyị ajụjụ ahụ paragrafụ nke itoolu ajụjụ olee otu Gideon si gosi na o nwere nghọta nakwa na ọ dị nwayọọ mgbe ọ na-azaghachi ndị Ifrem chegodi gbasara otu Gideon si zaghachi ndị Ifrem ha ji iwe jụọ ihe mere na ọ gwaghị ha ka ha soro ya gaa lụso ndị iro ndị Izrel agha gịnị mere ha ji na-ewe ụdị iwe ahụ ọ ga-abụ na ha chere na emere ha ihe ọjọọ ihe ọ sọrọ ya bụrụ Gidiọn gosiri na ọ nwere nghọta ọ gbalịrị ịghọta ihe mere ha ji ewu ụdị iwe ahụ ma wetuo obi zaghachi ha Baịbụl gwara anyị na otu o si zaa ha mere ka obi chụrụ ha ndị ikpe isi asatọ amaokwu nke mbụ ruo nke atọ paragrafụ nke iri ajụjụ gịnị ga-enyere anyị aka ịmata otu anyị ga-esi zaghachi onye jụrụ anyị ajụjụ gbasara ihe anyị kweere ka e were ya na onye anyị na ya na-arụkọ ọrụ maọbụ nwa akwụkwọ ibe anyị jụrụ anyị ihe mere anyị ji na-eme ihe baịbụl kwuru anyị kwesịrị iweta obi kọwara ya na anyị kwetara na ọ bụ ihe baịbụl kwuru ga-akacha bara anyị uru ma anyị ga-akwanyere ya ugwu ma anyị kọwawa ya Pita nke mbụ isi atọ amaokwu nke iri na ise sịrị kama jiri na obi unu kweta na Kraịst bụ onye nwe anyị nakwa na ọ dị nsọ jikerekwanụ mgbe niile ịza mmadụ ajụjụ gbasara ihe mere unu ji nwee olileanya unu nwere ma meda na obi ma unu zawa ya onye ahụ kwanyekwara na ya ezigbo ụkwụ. n'ihi ya kama iche na ihe mere o ji ajụ anyị ajụjụ ahụ bụ na ọ chọrọ ịkatọ anyị ka anyị chee gbasara otu ajụjụ ahụ nwere ike isi mee ka anyị mata ihe dị ya n'obi n'agbanyeghị ihe mere mmadụ ji jụọ anyị ajụjụ anyị kwesịrị iji nwayọọ zaa ya otu anyị si zaa ya nwere ike ime ka o chebara ihe o kwere echiche ọ bụrụgodị na ọ kparịa anyị ma ọ bụ chọọ ịkwa anyị emo ka anyị gbalịa jiri obiọma zaa ya paragrafụ nke iri na otu na nke iri na abụọ ajụjụ nke a gịnị ka anyị nwere ike ichebara echiche tupu anyị aza mmadụ ajụjụ siri ike ọ jụrụ anyị ajụjụ nke bi ma ihe atụ gosiri otu ajụjụ mmadụ jụrụ nwere ike isi mee ka anyị na-akparịta ụka nke ọma onye anyị na ya na-arụkọ ọrụ jụọ anyị ihe mere na anyị anaghị eme ememe ncheta ụbọchị ọmụmụ ihe anyị nwere ike ịjụ onwe anyị bụ ọ ga-abụ na ọ na-eche na anaghị ekwe anyị kporie ndụ ka ọ na-eche na ebe ọ bụ na anyị anaghị eme ememe ncheta ọmụmụ na anyị na ndị anyị na ha na-arụkọ ọrụ adịghị adị na mma anyị nwere ike ịbụ ụzọ chaa ya mma na ọ na-eche gbasara ndị ọrụ ibe ya ma mee ka obi sie ya ike na anyị nwa chọkwara ka anyị na ndị ọzọ tere na mma ime otu ahụ nwere ike ime ka o wetuo obi gee anyị ntị ma anyị na ya na-ekwurịta ihe Baịbụl kwuru gbasara ncheta ọmụmụ anyị nwekwara ike ime otu ahụ ma mmadụ jụọ anyị ajụjụ ndị ọzọ siri ike dịka ihe atụ nwa klaasị anyị nwere ike ikwu na ndị ama Jehova kwesịrị ịgbanwe ihe ha kweere gbasara mmadụ idina nwoke ma ọ bụ nwaanyị ibe ya onye ahụ ọ na-ekwu ya maka na ọ ghọtaghị ihe ndị ama Jehova kweere gbasara ụdị omume ahụ ka ọ bụ na e nwere enyi ya ma ọ bụ onye ikwu ya na-eme ya o chere na anyị kpọrọ ndị na-eme ya asị anyị nwere ike ime ka ọ ghọta na anyị hụrụ mmadụ niile n'anya nakwa na anyị kwetara na onye ọbụla ga-eji aka ya ekpebi ihe ọ ga-eme anyị nweziri ike gwa ya ihe Baịbụl kwuru nakwa otu ime ihe ahụ si eme ka anyị na-enwekwa obi ụtọ ihe edere n'ala ala peji sịrị ịchọọ ịhụ aro ndị ga-enyere gị aka gụọ isiokwu bụ ihe Baịbụl kwuru gbasara nwoke na nwoke ma ọ bụ nwaanyị na nwaanyị inwe mmekọahụ nke gbara na teta nke anọ 2016 ihe edere na ala ala peji agwụla foto eji kọwaa paragrafụ nke iri na otu na nke iri na abụọ ebe otu nwaanyị bịara na tebụl otu nwanna nwaanyị ya na ya na-arụkọ ọrụ na-enye ya keeki eji eme ememe ụbọchị ọmụmụ ndị ọrụ ibe ha ndị ọzọ a nọrọ na-eri na-aṅụ n'ọfiisi ọzọ dị nso ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na anyị eburu ụzọ chee gbasara ihe mere mmadụ ji na-akpa anyị ka anyị bịa ememe ncheta ọmụmụ ọ ga-enyere anyị aka ịma ihe anyị ga-aza ya paragrafụ nke iri na atọ ajụjụ olee otu ị nwere ike isi nyere onye na-akwa gị emo na ekwere na Chineke aka mmadụ rụwa anyị ụka anyị ekwesịghị iche ozugbo na anyị ma ihe o kwere dịka ihe atụ ka e were ya na nwa akwụkwọ ibe gị ikwu na mmadụ ikweta na Chineke dị bụ ịda iberibe ị kwesịrị iche ozugbo na ọ kwetara na ihe niile nọkọtara dịrị ma ọ bụ na ọ ma ọtụtụ ihe gbasara ya nke bụ eziokwu bụ na ọ nwere ike ịbụ na ọ na-ekwu ihe ọ nụrụ ndị ọzọ kwuru kama gị na ya ịbịa rụwa ụka ma ihe niile ha nọkọtara dịrị ị nwere ike ịgwa ihe ga-eme ka o mechaa chebara isiokwu ahụ echiche ị nwere ike isi ya gaa na jw.org ka ọ hụ ihe ndị kwuru gbasara isiokwu ahụ o nwere ike ka oge na-aga ya dị njikere ka gị na-ekwurịta otu isiokwu ma ọ bụ vidio ọhụrụ ebe ahụ ịkwanyere ya ugwu mgbe ị na-aza ya nwere ike ime ka ọ chọọ ịmatakwu ihe Baịbụl na-akụzi paragrafụ nke iri na anọ ajụjụ olee otu nwanna Niall si jiri ebe anyị na-edebe ihe n'ịntanetị nyere nwa klaasị ha ka ịgbanwe ihe na-abụghị eziokwu o kwere banyere ndị ama Jehova otu nwa okorobịa aha ya bụ Niall ji jw.org gosi na ihe ụfọdụ ndị na-ekwu gbasara ndị ama Jehova abụghị eziokwu ọ sịrị enwere nwa klaasị a gwara m ugboro ugboro na ekweta m ihe sayensị kwuru n'ihi na m tụkwasịrị akwụkwọ bụ akụkọ ifo obi kama ịmata nke bụ eziokwu mgbe nwa klaasị ha ahụ na-ekweghị ka ọ kọwaa ihe o kweere o gosiri ya jw.org n'ebe edere sayensị na baịbụl ka oge na-aga nwanna ya ahụ ghọtara na o nwere ike ịbụ na nwa klaasị ha ahụ gụrụ ihe ndị dị n'ebe ahụ ọ dịzi njikere ka ha kwurịta otu ndụ si malite onye gwara okwu o kwere ike ịma ụdị ihe ahụ kwadebe ndị ezinụlọ gị paragrafụ nke iri na ise ajụjụ olee otu nne na nna nwere ike isi nyere ụmụ ha aka iji nwayọọ zaghachi nwa klaasị ha na-arụghị ụka gbasara ihe ha kwere ndị nne na nna nwere ike ịkụziri ụmụ ha otu ha ga-esi wetuo obi zaghachi onye na-arụ ha ụka gbasara ihe ha kwere ụfọdụ ndị nne na nna na-eji oge ofe ezinụlọ ha enyere ụmụ ha aka ịmụgharị ihe ha ga-ekwu ha na ha na-amụ isiokwu ndị e nwere ike ịjụ ajụjụ gbasara ha n'ụlọ akwụkwọ kwurịta ha magharịa arịa otu ha nwere ike isi zaghachi ha na-akụzikwara ụmụ ha otu ha ga-esi jiri olu ọma zaghachi onye ahụ ihe dị n'igbe sịrị ezinụlọ gị nwara ihe ha ga-aza nwere ike inyere ha aka ọtụtụ ezinụlọ achọpụtara na ọ na-abara ha uru ma ha were oge ha ji enwe ofu ezinụlọ kwuo gbasara ajụjụ ndị siri ike e nwere ike ịjụ ha n'ụlọ akwụkwọ ọ bụ n'ebe ha na-arụ ọrụ dịka ihe atụ chegoro otu ị nwere ike isi zaghachi mmadụ ma o kwuo sị ọ bụ naanị ndị na-agụghị akwụkwọ na-ekweta na Chineke dị nke bụ eziokwu bụ na ihe niile nọkọtara dịrị ọ bụrụ na e nwere onye kere ihe niile onye kere onye ahụ ndị ama Jehova kpọrọ ndị na-edina nwoke ma ọ bụ nwaanyị ibe ha asị gịnị mere ndị ama Jehova ji enye ndị ọzọ nsogbu ka ha gbanwee okpukpe ha unu agbanweela Baịbụl ka onwe nwee ike daba n'ihe unu kwere ihe edere na laila peji sịrị ị nwere ike ịhụ aro ndị ga-enyere gị aka na jw.org n'isiokwu ndị dị n'isiokwu bụ ndị na-eto eto na-ajụ sị nakwa ajụjụ ndị a na-ajụkarị banyere ndị ama Jehova ihe edere n'igbe agwụla paragrafụ nke iri na isii na nke iri na asaa ajụjụ olee otu ezinụlọ ịmụgharị e ihe ha ga-aza ga-esi enyere ndị na-eto eto aka iwepụta oge mụgharịa ya nwere ike inyere ndị na-eto eto aka ka obi sie ha ike gbasara ihe ha kweere meekwa ka ha nwee ike ịkụwa ndị ọzọ ihe mere ha ji kwere ihe ha kweere enwere akwụkwọ ndị na-eto eto ga-eji edetu ihe n'isiokwu ndị na-agba na ndị na-eto eto na-ajụ na jw.org a kwadebere ya ka o mee ka obi sie ndị na-eto eto ike gbasara ihe ha kwere meekwa ka ha mata ihe ha ga-aza ndị jụrụ ha ajụjụ ọ bụrụ na anyị a na-amụ isiokwu ndị a n'ezinụlọ anyị anyị niile nwere ike ịmụta otu anyị ga-esi wetuo obi jiri olu ọma gwa ndị ọzọ ihe anyị kwere otu okorobịa aha ya bụ Matiu kwuru otu oge ha ji amụgharị ihe a ga-aza ndị ọzọ tinyere ya aka ya na nne na nna ya na-ejikarị oge ofe ezinụlọ ha eme nchọnchọ n'isiokwu ndị e nwere ike ikwu gbasara ha n'ụlọ akwụkwọ ọ sịrị anyị na-eche gbasara ajụjụ ụmụ klaasị anyị nwere ike ịjụ anyị ejirizi ihe anyị metara na nchọnchọ mụgharịa otu anyị ga-esi zoo onye ahụ mgbe ọbụla m ghọtara nke ọma ihe mere m ji kwere ihe m kwere obi na-esi m ike ya dịkwara m mfe iji nwayọọ zaa ndị ọzọ paragrafụ nke iri na asatọ ajụjụ dịka ekwu na ndị kọlọs isia a na amaokwu nke isii gịnị ka abara anyị uru n'eziokwu ọ bụrụgodị na ya akọwa ihe nke ọma ya edo anya ọ bụghị mmadụ niile ga-ekweta ihe anyị kwuru ma ọ bụrụ na anyị adịrị akọ jiri nwayọọ zaghachi o nwere ike inye aka ndị kọlọsis a na amaokwu nke isii sịrị ka okwu unu na-atọ ụtọ mgbe niile ka ihe etinyere nnu ọ ga-eme ka unu mara otu unu ga-esi azaghachi onye ọ bụla ịgwa mmadụ ihe anyị kwere nwere ike ịdị ka ịtụrụ ya bọọlụ anyị nwere ike iji nwayọọ tụọrọ ya bọọlụ ma ọ bụkwa ntụsie ya ike ọ bụrụ na anyị ejiri nwayọọ tụọ ya ọ ga-adịrị onye ahụ mfe ịghọta ya anyị na ya atụrụkwa ya na-aga otu ahụ nke ọ dịkwa ma anyị wetu obi kọwara ndị mmadụ ihe anyị kwere ha nwere ike ige anyị ntị anyị na ha ekwurukwe na-aga ma ọ bụrụ na ihe mmadụ chọrọ bụ naanị ka anyị na ya rụwa ụka ma ọ bụ ka ọkwa anyị emu anyị na ya ekwesịghị ikwuru na-aga ọ bụghị mmadụ niile na-eme otu ahụ ọtụtụ ndị nwere ike ige anyị ntị paragrafụ nke iri na itoolu ajụjụ olee ihe kwesịrị ime ka anyị dịrị nwayọọ ma anyị na-agwa ndị ọzọ ihe anyị kwere n'eziokwu e nwere ọtụtụ uru anyị ga-erite ma anyị mụta ịdị nwayọọ rịọ Jehova ka onye gị ike ị ga-eji dịrị nwayọọ ma ị na-aza ndị jụrụ gị ajụjụ siri ike ma ọ bụ ndị na-akwa gị emo cheta na otu isi zaghachi mmadụ nwere ike ime ka ihe ndị gị na ya na-enweghị otu olu na ha ghara ime ka unu rụwa ụka otu isi adị nwayọọ ma na-akwanyere ndị na-azaghachi okwu ugwu nwere ike ime ka ụfọdụ ndị gbanwee ihe ha chere gbasara anyị nakwa eziokwu Baịbụl jikere mgbe niile ịza mmadụ ajụjụ gbasara ihe ikwere medo obi ma ịzawa ya onye ahụ Pita nke mgbe isi atamokwu nke iri na ise n'eziokwu ị nwere ike ịdị nwayọọ iji gosi na ite ike gịnị ka ị ga-aza olee otu anyị nwere ike isi mụta ịdị nwayọọ olee otu nghọta nwere ike isi nyere anya ka iji nwayọọ zaghachi mmadụ olee otu ndị nne na nna nwere ike isi kwadebe ụmụ ha iji nwayọọ gwa ndị ọzọ ihe ha kwere abụ nke iri asatọ na asatọ mee ka mara ụzọ gị isiokwu a agwụla